chunwa e be molisa dodu ve modu vive na-egweli m n'ụwa mụ na dị mma o asị m ka nkọlụ m mụ enu akụkọ nakwana mmụọ bụ nwanne mụchara tinye ọkụ aka n'ike oyi enyi akwanaka o nwere letikpo m n'isi nwee sị m nwa gava n'ọja dị mma o mgbomgbo ogiri edechie edechie nwada gụbịa na mmanwụ ma ewe edechie ọkwa dị mmadụ bụ pete edochie ọkwa mmadụ bụ pete edochie nna m Odoguo odoguo a na-akpọ ogwu n'anya ka na-etu n'ava ochukwu pite dochie ngị karịchara ibe agụlụ agụlụchukwu mụ na onye ya epi vinteji nwanne m ọkwa mmadụ o prumio nọ nọtịn ọkwa na ọ na-etu kọtịn ya na mara onye a na-akpọ opi kuba na nwanne m ndị igbo ji bili ka mụ na-ekwuwanye na mara ime ọni odogwuo namara ime ọnị odogwu nwanne m enuo na-enu anị o na-enu anị ochukwu chukwu mụ na onye ya ebi asị na agbara ụli mụ ma mma isi aka ịma na ọ bụ onye ilo gbalaba namara onye a na-akpọ ime anya ụba afọ igbo efu na nwanne m ebube chukwu ụzọ na nnewi ka m na-etu aba chukwu asị m nọ adịla igbo na mma o wulie obia nwanne m ụgwanne gị bụ onye butela anyị gọvanọ na Aguleri asị m ka ekene na udo dịrị gị o oh. mm-hmm, mm-hmm.